hello everyone welcome back to my youtube channel so today i want to speak my language in this video i know some of you be wondering why does she want to speak her language all of a sudden yes because when i was in philippines filipinos are speaking their language and they said philippines is um um, a country with good speaking English or whatever. But when I got there, they were speaking their language. So permit me to speak my language in this video. <laughs> Um, I just want to, you know, appreciate my language more. I just want to remind myself that I'm that Igbo girl. And I see my husband speak his language. Other people speak their language. I mean, Kuwait, Kuwaitis, they speak Arabic. Filipinos, they speak um, Tagalog, Visayas, their language. And then me, Nigerian, I'll be forming, um, I know how to speak English. Biko na vidya na ndị bayi, Igbo. Unu achọkwana m ọchị amachọrọ m asụ ọfụma mana oge na-aga aga m na-amụta ya ọfụma because as na practice makes perfect afọ igbo m bụ ọlụchi abụ m onye Enugu steeti eziagụ local gọọmenti mama m bụ onye ọbụnafịa papa m bụ onye ọba ha na-agbọbụ ndị enugu steeti asụgo m oyibo too much nka na-asụkwa oyibo asụgo m bekee ọfụma ọfụma m ga na-asụkwa igbo maka na mmụọ nwa echi nga na-asụrụ ha igbo ma nke m mụrụ amụ ana m asụkwara ya igbo bọta asụchara m igbo ọfụma ọkwa ninoho na naijiria inwe very good opportunity inweta ego na youtube achọrọ m ka na-etinye vidiyo na youtube unu fụrụ vidiyo ahụ unu na-etinye na messenger day unu tiwenye ya na youtube youtube ga na-akwụ unu ụgwọ facebook ama na-akwụ unu anything facebook bụ ndị asịrị juru na ya fesbuk bụ ebe itinye vidiyo ndị mmadụ na-ekiri na-asị gị nice one mana isi ha jee na YouTube jee kirie ya onweghị ga tụpụrụ gị ọnụ mana kịta achọrọ m ịgwa gị na ego dị na YouTube achọrọ m ka rie ego ndị Google ama m kịta ịya na em iwero kamera ụjọ na-atụ gị mara ife ị ga-etinye na YouTube gị ibu mmụọ amara ọdịbe ife na-etinye etinye <laughs> mana ọkwa na-agwa ụnụ kịta na YouTube m ka ọ dị ọkwa ya unu na-ekiri ya jee kiriwe ụfọdụ vidiyo ndị mmadụ tinyere na YouTube unu ya afụ na otego aka ha bidoro ọ dụghọrọ ha ofere mana ha givụrụ up mgbe niile ha na-etinye um vidio na YouTube mụwa ịchọrọ ibido um YouTube vidio menshọn aha m ga kiri ya ịchọ screenshot tụọ ife na gị gwa ndị oyimufu ha je kirie ya ọkwa nọ ka ị ga na-akpa ọkwa okwu ndụmọdụ ka ị ga na-agwa ndị mmadụ jee tie ya na YouTube ọkwa ịgba egwu ka ị mara agba na-agba egwu na-eti ya na YouTube ndị mmadụ ga-achọta gị before you know it Google ebido kwụọ gị ụgwọ before you know it bụrụ brand ambassador ama m nwaanyị nna gwuni ndị ọcha na-eri ego na YouTube ahụ ka m gwu na eziokwu ndị ọcha na-eri ego na YouTube a nchọka ka iwa bidokwa ruwekwa ego mana okwe itie em vidio na YouTube em wepụ ego n'uche gị maka na itinye ego n'uche gị because rizọlt ị ga na-eweta ọma motiveti gị imove forward hmm? achọrọ m ka ibido taa jee chee echiche ihe ị ga-etinye anọ m ebe a ga sọpọtụ gị chineke nọkwa n'elu na-asọpọtụ gị ọ bụrụ iwu na ọmadụ ncha niile ga-ekiri ife na-etinye mana e nwere real pipo ga-abịa na-ekiri ya sọpọt gị ọ ndị aha bụ ka chineke diere so nwanne m ama m na ịghọtara something na vidio na ama m na o nwere ihe ịghọta as time goes on m ga na-improve na igbo m hmm. <laughs> daalụ